ọkala mmụọ ọkala mmadụ igbo m ụzọ mụ ekene mụnụ ma kene ihe na-emelu ụdị ihe ọka ka bụkwado unu nwaanyị ngozi mmadụ onye nta akụkọ gị na Igbomaka TV igbo niile asị karịra n'ụzọ na n'igbo gọstala anyị mma ise tata bụ orie bụlụ ngwụsị izu bụlụ otu n'ime ụbọchị anyị na-eji ewepụtala unu mgbede ọma oge akụkọ akụkọ ifo bụ akụkọ a naanị dịka nsekwu na akụkọ ifo bụ akụkọ ọma ọ bụ akụkọ a na-eji atụlite mmụọ na echiche ụmụaka maka na ihe nkụzi na-adị na ya ọ bụ ụka bụlụ okwu bụlụ enunu otu n'ime akụkọ a ka anyị jiri bịa tata akụkọ anyị nke tata bụ maka otu nwatakịrị a na-akpọ Nkemjika na-egbughị oge ọbụla ka anyị gaa n'iru n'ime akụkọ anyị nke tata ịtamụ gbagide gbagide gbagide wee gbakwasị otu nwatakịrị a na-akpọ nke Nkemjika o nwere otu ụbọchị Nkemjika wee lee ọnya ya wee gaba n'ikpele mmiri wee jee sinye ọnya ka chi folu o ji eje nene ọnya ya o webụ na ọnya ya amatagolu ya otu azụ azụ a na-akpọ ekwumo ekwumo nwere ndị obodo na-akpụ ya ebi ọ na-eji oji ọnụ ya na-epe mpe o ji azụ uni wee nata wee fụ ka nne ochie na-esi ofe na-eji ya azụ ọbụla o wee wele azụ uni wee nye nne ochie ka nne ochie na-asacha azụ uni wee tie ya n'ime ofe nke m ji ka bido bebe akwa si nne ochie na nyakwụ kwụọ ọnya ụgwọ azụ ya nke a chalụ nne ochie baa n'anya mana gịnị ka ọ ga-emekwanụ ọ banye n'ime ọba wee were otu ji wee nye nke mjika ọchịa o wee welu jin wee pụba oge ọ na-aga o otu ọkpụ ụzụ o wesị ọkpụ ụzụ iligwe nne nni ọkpụ ụzụ si ya na eme nni nke mjika wee were jin wee nye ọkpụ ụzụ ọkpụ ụzụ were ji rụnye n'ọkụ rụnyesie ji n'ọkụ rụchaa ji bido libe ji ka ọ na-elicha jin nke m ji kabebe akwa si ọkpụzụ ụzụ onye ụgwọ ji ya <laughs> ọkpụzụ ọ mara ihe ọ ya eme onwejeje nweta mma wee nye nke m jika nke m jika chịa welu mmanụ gaba fụọ otu nwoke na-eru akpụ ya ọ sị gịnị ka ị na-erokwa na akpụ na-ejighị mma ọbụla ngị na mma nwelu ọ nalị onye ọrụ ugbo nalị ya mma wee welu mma wee gwube ana ka ihe ọ na emenudili ya mfe wee na-egwupụta n'akpụ ya ọ na-egwu ka ọ na-eme nke a mma na ịgbajie nke m ji ka bee si anya kwụ onye ụgwọ mmịa onye ọlụ ụgbọ mmiri ya eme wee lụtali nke m jika ngu ọkwụnụma ihe bụ ngu ndị na-agha ube ndị bili na vileji a na-eji ngu adọtụ ihe a na-eji ngu aghọ ihe onwee lụtali nke njika ngu nke njika nwee nwelu ngu na ya wee gaba ka ọ na-aga ọfụ otu onye na nọ n'elu ụtụ na-ahụ ụtụ ọ sị ya kedu nsogbu ala elu ndị na-enu ngụ ịnọrọ na na ị na-aghọta ụtọ gị nke a onye ọghọghọ ụtọ o wee lituo wee nke njika ngụ wee mee gịnị wee ghọghọ ụtọ ka ọ na-eme nke a ngụ naigbajie nke njika bee si ya kwụọ onye ụgwọ ngụ ya o wee ụtọ wee chinye nke njika nke njika chịla ụtọ unu ịgaba n'ime ahịa ka ọ na-aga n'ime anya ofe otu nwaanyị si ya na elu ụtụ m ịchara ịlacha ụtụ nwaanyị si ya ya na ya lacha ka njikachila e ụtụ chinye ya nwaanyị nwaanyị kenesi ya nwa na ụtụ lacha ka ọ na-alachasị ụtọ oni nke bebe akwa si ya kwụọ onye ụgwọ ụtụ ya <laughs> nwaanyị amara ihe ọ ga-eme o wee banye ihe ọ na-ele wee were otu nnu otu akpa nnu wee nye nke njika ọchịa owelu nnu ni pụba ka ọ na-anazi ọfụ otu atụlụ ebe atụrụ nọ na-atakwala onwe ya akwụkwọ nri nke njikasị ya kedu ihe ị na-atala akwụkwọ nri na-eji ihe ọbụla akwụkwọ nri nke ị na-ata ọ ga na-atọ ka gịnị n'elu nnu nwelu onwe nwelu nnu wee nye atụlụ atụlụ wee bido lachaba nnu unu mana atụlụ na nnu a na-adịka <laughs> ọ lachagide nnu lachasịa ozugbo ọ lachasịa nke njikabebe akwasị anya kwụọ m ụgwọ nnu moo atụlụsịa ee tụrụ amara ihe ọya eme onwe nwee n'anya nwee fụ agịlịga hmm? agịlịga bụ ihe eji maa atụ ka skeletin wee chili ya wee chinye nke njika nke njikachala agịga na e pụọ wee fụ idide wee sịrị idide kedu ihe ị na-aga ịnwere ụkwụ ịnwere aka kedu ụdị ije ya si gị na agịlịga nwere idide wee banye wee wonye onwe ya n'ime agịlịga nke a masịrị idide onwe gbaba egwu gbaba egwu gbaba egwu gbaba egwu egwu na idide na-agbazi bịazie bịa mmasị nke njika nke njika nwee sị idide nye nyekwuye agịrịga ya ozigbo ọ na-ekwu nke a idide minana nke njikọ afọ ọzọ idide ọfụrọ agịrịga o wee doo onye anya na ọ gbalụ n'aka tiela ọkụkọ akị wee kpọba idide kpọba idide ka idide bịa nye agịrịga oge ọ na-akpọ idide ọ nwere egwu ọ na-agụ egwu a ihe unu ga na-ekwele m bụ ekwumomo ekwumomo ekwumom ọzọ ekwumomo ekwumomo ekwumom ididenye n'ụmụ agịlịga m ekwumomo ekwumomo agịlịga atụlụ chinyelu m atụlụ lachalụ nnu m nnu ọzọ ọhịa zụnyere m ọzọ ọhịa lachalụ ụtụ m ụtọ ụtụ họnyere m ọtụ jiri ngụmọ ngwa ọsọ ọhịa sụnyere m ọsọ ọhịa sụjiri mma m mma kpụnyere m ọkpụzụ rikwara ji m ji nne m ochie nyere m nne m ochie riri egwu m m egwu m matara n'ọnya mmiri na-ekwu ma ome alaala nke njikọ onwezi nke njude alaala maazị <laughs> echefuola m egwu a egwu a ka ọ na-agụ mana ọfụghị idide ọbụna idide mere gịnị emikpuo n'ala onwecha anya baa n'anya afọ ya ni nke m ji onwe n'ezie na nke o jikwanụ mbụ ka na ọkpụ na ọma ọ hapụkwanụ ime ụdị akwa nụwa o melụ unu ma na igbo si ihe onye nwere nya gbuoli ya mkpa maka na otu nnụnụ iji n'aka karịla asaa nke dị n'ime ọhịa ọ bụ otu a ka nke njika si wee gbara aka tiela ọkụkọ akị ọ bụkwana nke a kpatara idide ji wee bili n'ime ana ifochakpi igbo bụ igbo ebe a ka akụkọ ifo anyị nke taa ga-abịa n'isi njedebe ọ ga-adịkwa n'izu na-abịa abịa oge anyị ga-anọkwa ebe wewetara unu mgbe ọdọma oge akụkọ nọdụnụ mma ka emesịa nọ